Now, Jesus, Kabiyesi, um, our brother, your fellow doctor, has uh, presented cola to us To His Highness, Sesebidogo. His Highness is his brother. Uh, you know, they said left hand is closer to the bumbo. So that uh, is one of the reasons the cola was brought to him. And at the same also a very strong renounced king here in Ghana, in charge of the Igbos in Adotema. That's when we hear them calling him Ezebinugu, the king of mountain. It means he's there taking care of the mountain. So he's also a great son of Ibola. So that is who you are saying by. Uh, ndị Igbo na-anwụtụla anwụtụ, ebe um, we said Kola does not understand English. Ultra common. Is understand only Igbo language. I know Yorubas plant Yorubas they plant kola. But the Igbos will do justice to the kola. Yes, sir. So tonight we want to do justice to the kola in our Igbo language. But uh, language or no language is the creator that we are calling to bless the kola. They won't. biko unu ka ekpoko unu chineke n'aha nna na nwa na mmụọ nsọ chi anyị onye ime onye kere ụwa ka ihe niile ka egologo ndụ ka ahụ mgbasi ike ka udo ka ịhụnanya ka ihe akụ akụ ka ihe nwee enwe chinenye ọmụ nwoke nye ọmụ nwaanyị ezi nwaanyị ezi dị chinedu anyị n'okwute du anyị n'ehi du anyị n'abalị du anyị baa n'ime ụlọ anyị pụta n'okwute ha gbasi anyị ike anyị esighị n'ụra fee n'ọnwụ ma anyị si n'ụra fee na ndụ anyị si gị nara ekele n'aha jizọs na-ayọkwa n'isi ndị ga-esi n'ụra fee n'ọnwụ ka mkpụrụ obi ha zuo ike na ndokwa na-ayọ maka ndị nọ n'ụlọ ọgwụ chineke gwọọ ha ọrịa ote nọ nga na-enwe obi aṅụrị ha onwe ha na-akpọ ha agụrụ tashi nọ nga anyị sị ka ha gbakọ ebe a sụrụ anyị n'aha jizọs chi anyị biko ndị ndị ga ngwa na-anwụ ebe a ha nọ ha nọchi ike anyị achọbeghị ịga ebe ahụ ugbu a mgbe oge nke anyị ruo na nka anyị aga ebe a ga hụ ha n'aha jizọs chi anyị biko anyị na-eche gị ọjọọ n'ihu maka ihi nwa gị nwoke dọkta odumodu nwa gị nwa iji eme ọnụ ee ọ anyị nọrọ ebe a na-enwewe ngwọrị dọkịta ọlashị anwụchuru anwụchu anyị na-ekpe ekpere a n'isi gị ihe ọma ka na-ebido ebido agwa m gị na ihe mmadụ toruru awụghị ụsa iterela iwu dọkịta gị wụrụkwa dọkịta ọwụ ihe ọjọọ ntakịrịkwa n'ogbe a gị birukwa ogbe ọwụ ihe ọma ka ọwụ maasị ọ gajire gị n'aha jizọs ote ihe ọma mere gị emekwere ndị ọzọ e ndị na ebe a dọkịta na-akụ agụrụ ka enye ha nwee ndị chifu na-agụ agụrụ ihe mmadụ iche iche ote chineke mere gị ọma mekwere anyị n'aha jizọs ụmụnne m na ụmụnna m ebe a gbakọwa ihe ọma ka anyị nọ n'ime onye ọbụla ahụ ihe ọma na ihe ihe ọma na-abịapụta ya ịkpọ ihe ọma si gaa ahụ ihe ọma ma ị na-akpụte ya na-akpụte gị akwanye ụmụnne otu anyị na-ebe anyị mana ahụ ihe ọma n'anya anyị si ihe ọma mere odumodo emekwere anyị nke mere na anyị emekwere ya chineke biko ala aga na anyị ihe ọma ihe ọma ụfọdụ n'ime anyị bịa aga na enweghị ebe anyị ji bịa na anyị gba aka bịa ụfọdụ biri ego moto ebi bịa ụfọdụ etinye ya na buutu ma bịa nga maka enwe ego a akwụ moto nwee ndị gba slipas bịa mgbe ndị ọ ga-awa ha ịpụ shiu ha shiu ha na-eshi ushi maka ohi isi ike nwekwere ndị enwe otu ọrụ ha arụ ma ndị zụrụ ego mmadụ bịa nga enwere ike ego nwanne ha jewere ụlọ ha zụrụ ịgba moto bịa nga mana abịa chineke agọzi anyị chineke biko dị iji na-agọzi agọzi anyị gawa n'aha jizọs ụkwụ ojii a ga-agba ihe gị na-agba ya ụkwụ ọma egwu ọma akpụsa ha anyị ga-ere ahịa ndị ọla oyibo ga-enweta mbuli elu ndị na-eme ihe ọbụla ị na-eme ị ga-eme ya gaa gị n'ihu n'aha Jizọs Chineke agbaghara anyị njarịta ọbụla anyị wee mejọọ ya ịma nga nwoke na-etu ego ọ na-akpọkwa ụgwọ ọjọọ ebe dị iche iche nwoke na-etu ego ya na-atụ achị na-akpa agwa ọjọọ dị iche iche ọ nwoke kpata akụ ya eme ngịrị akwụsị agwa ọjọọ Chineke biko wepụrụ anyị agwa ọjọọ nga anyị nụkwara mkpa agwa ọjọọ nga anyị na-etu akụ chukwu biko ekwele ka agwa ọjọọ anyị kpara iwuli ga ama anyị ikpe anyị na-asụ Chineke a biko ebe ọbụla akụnụba na ụba nọ na Ghana anyị ya ya nọla ego ya dara na ya tụtụrụ ya ya nọkwa n'ala epu ma anyị ahụrọ ya ya nọkwa na mmiri ihe esere maka ihe a na-eri ọba ebe ọ bụla akụ na anyị ga-ebute n'aha Jizọs anyị ga-ebute n'ụtụtụ bute n'ehihie bute n'abalị anyị ga-ebute na-eke eke ketara ihe ọma anyị bute na ori ori edetara ihe ọma anyị bute na fafa pụtara ihe ọma anyị bute na mkpokpo pụtara ihe ọma mana o rere egbo ndị ọjọọ n'aha Jizọs chineke biko ihe anyị bịara ọnwa krismas ntakịrị ụgbọ anyị lawa ụlọ onye na-eji ego a na-ala ụlọ a sị ya ka ala ya sị ụmụ eji ya ha ọ maka oji ego chukwu biko ego a ga-ejere krismas anyị na n'aha jizọs maka ọkpọta enye ọha ihe a na-esiri ike ego anyị na-akpata ọnwụ naanị anyị na-eri ya chukwu biko kpọta anyị anyị riwo anyị erie ndị iro anyị erie ndị enyi anyị erie ndị ibe anyị erie chukwu biko ekwele ka anwụnta a na-enye enye ma anyị nakwa anyị ga-anata ndị ọzọ bịakwa anyị nyekwe ha biko nụ ọjị anyị na-ata n'ụbọchị nke a taa ọwọji ga-agwụ anyị ọrịa nye anyị ogologo ndụ nye anyị udo nye anyị ịhụnanya nye anyị ihe akụ akụ nye anyị ihe ewe ewe nwanne anyị nọkwa n'ụlọ ya otu ụkwụ anyị bịa nga taa asa ahịa anaghị azụ nga ahịa ga-azụ nga karịa tochi azụ n'aha jizọs anyị ga-ata n'ọjọ ka ọ dị mma n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ oyo kowanaka kowanaka kowanaka